ndeke ekele anyị o maduo ihe ihe enwa ke m bụ ajụmoke nwenze avụgamegu mala hwe ngwurụla ụlọ e ekwo bụ genetics ọ dị nkọ ka hwe dibịa ka ndị oyibo gụ unu nụlala hwe ji emelu ụwa hwe gbasịrị hwe ndị oyibo kpọrọ coronavirus ọ bịakọta ọnị ụkwụra ọmụ ehu ọkụ ezihi ọrịa ya eji ewogoro ọgwụ o ọ bụ nke ịnọdụ nke ka igbochi nri anyị ndị oyibo kpọrọ isolation ndeke arịọ ka nje arụ unu unu nọdụ nkọla ụlọ nọdịla ime ogba ịgatarịla agatarị o jema nke akwe kaki ọsa mgbe were nchala mmiri kwọkụba ka kakidima gbae ichi ime otu ihe kpuchie ọnụ ka ikonomesarị kpọta mmadụ ịhụlakọ mmadụ la ime otu ihe sọmika ụkwụra gbahuma ikwela ka ọnụmesa ka akpọtụ ọkpọtị nkọ se nyabọma yala dọka wokuwo ikpọtụli hiki ezi mkpuchi ọnụ ka ilimi ka ileka kikọ inaleka ihekọtala mmadụ n'ọdị nkọ nke ma ịhụla lehu ka idilimi kpana kpana itule gị kpọgasị ndị ncdc nigeria center for disease control la akrịkọkwọ maọbụ jụụlụ ọgụ ka wo nga ehu ka ndekie unu nọdịnwado This message is brought to you by Apple Juice Radio and directed by Aunri. Stay safe.